Ibu, ibu, ibu, ibu, ibu bari nne ọkụkọ. Ibu, ibu, ibu, ibu, ibu, ibu, ibu, ibu bari ibu, ibu, ibu, ibu, ibu. Anything I say, say kpankpangolo. Say it. Kpankpangolo. Nne go. kpamkpamkoro mpago kpamkpamkoro ụmụnne gị kpamkpamkoro dịka ga-anụ kpamkpamkoro ụmụ gị kpamkpamkoro anya gị kpamkpamkoro imi gị ọma ndịrị gị mma kpamkpamkoro chukwu ga-akpọ gị ọkụ kpamkpamkoro ị ga-afụsi anya igwu ewu kpamkpamkoro igwu ewu kpamkpamkoro iwu chimpanzee kpamkpamkoro iwu anụ ọhịa kpamkpamkoro nwere uche bang corect. Bangbangere. Ucepere gu. Bang bang împagu. Bangbangere. Ucepere magu. Bangbangere. Ucepere umunegu. bang Bangbangere.